sụkwa asụsụ igbo onye bụ onye igbo nwanne m asị gị sụkwa asụsụ igbo maka na asụsụ igbo amaka na n'ụwa n'ọkwa ya ka eji mara anya malụ asụsụ onye eke ji ama ya n'ụwa asụsụ onye eke ji akọwa ebe onye si maka na onye na-ekwuwe ebe o si n'ụwa eburu ya gafe ma na ịrụ na brọda sụkwa asụsụ igbo n'elu ụwa n'ọkwa ji mara anyị ịma na asụsụ igbo amaka nụ ịma na asụsụ igbo asọka nụ onye igbo na-amaghị asụ asụsụ igbo onye igbo na-amaghị ede na-etu esi asụ n'igbo n'elu ụwa eziokwu na ọbụghị bụghị onye igbo chacha brọda ka ịsụkwa asụsụ igbo n'elu ụwa maka asụsụ igbo amaka nwanne ma ịsụkwa asụsụ igbo n'elu ụwa na asụsụ igbo amaka kedu ka nwanne ga-esi bụ nwanne ya na mba ga ya otu meriri n'ụwa ọsụwere ya supiri supiri ọsụwere na ewo na gọnanị n'ụwa ajụjụ ka nna ajụzi ebe a asụsụ anyị na-asụwe ọ bụ onye ka nne na nna gị soro ọ bụ asụsụ nne gị ka ọ bụ asụsụ nna gị ị ga-ejezi obodo oyibo n'ụwa onye ọcha sụọrọ gị igbo ị ga-eje South Africa n'ụwa nne satọ asụghara gị igbo ka ị ga-agazi n'obodo gana nwanne m Ghana asụghara gị igbo ọ bụrụ na ị garuo na na yoruba a na-asụ n'asụsụ ha ọ bụrụ na ị garugwa awụsa a na-asụ asụsụ eji mara ha na n'ala igbo anya na-emezi na anyị gụrụ akwụkwọ na mmadụ gụrụ akwụkwọ pụta n'ụlọ tụfuzi asụsụ eji mara ya nọ na ka ịsụma asụsụ igbo n'elu ụwa na ezokwa asụsụ igbo amakazio